ụmụnne m ekene m ụnụ nwanne ọnwa anyị nọ na nke ikpeazụ a bụ ọnwa eji enye ọtụtụ gift dị iche iche ihe a bụ ọnwa ọtụtụ ndị mmadụ ji echeta ndị nọ na mpa dị iche iche nwanne ọ bụ na oluwa gọziri gị ọ bụ na oluwa gbadoro gị ọkụ n'ụzọ nwanne kaba arụ chọba ndị nwe low batrị chọba ndị nwe low batrị chọba ndị batrị ha fọrọ nwamba chọba ndị batrị ha na-achọ ịnwụ anwụ na nke ikpeazụ a chọba ndị nwe low batrị na dayo village nwanne ịṅa ntị n'ugwu ṅa ntị na ndịda nwanne ị ga-achọpụta na egburu ọtụtụ breadwinner mmadụ na nke ikpeazụ a ịṅa ntị nwanne ị ga-achọpụta na enwere ọtụtụ ndị egburu n'aha bụ ha nwa ka dia famili dipendịrị bụ ha nwa ka dia famili ji eri nri mana na nke ikpeazụ a afụrụ ọzọ onye dị otu afọ nwanne ọ bụ na oruwa gọziri gị ọ bụ na oruwa gbadoro gị ọkụ n'ụzọ chọba ha bụ ndị nwe low batrị na nke ikpeazụ a chọba ndị nwe low batrị na dayo vileji nwanne eje na nọrọ indo nwanne ịpụta gagharịa gagharịa gagharịa na nyabụ ogbe gị ahụ gagharịa na nyabụ vileji gị ahụ ebe ahụ isi nwanne ebe afọ ka ị ga-anọ chọpụta ọtụtụ ife chọba ndị nwe low batrị enye na ndị ga-abụ ihe nọrọ ebe ibinyere ha parais nwanne ha nọrọ ebe ahụ cheki bafee nọrọ ebe ahụ cheki mgbe ọ ga-eme spai nwanne chọba ndị nwe lobatri ndị ga-eme ya aprisieti ndị ga-abụ ọ bụrụ na inye ha nya bụ onyinye amara ife dịka na ibiri onye ọha parais nwanne tupu ị na-ewegha nzọụkwụ na-abụ nwanne ifo ebe a na-ekwusi sachata ite ka esi enye ahụ rice ozugbo ozugbo na nri a ga-eri adịgo nwanne chọba ndị nwe low battery chọba onye ị ga-enye nya bụ onyinye amara gabarie e nwere ọtụtụ famịlị nwe low battery na nke ikpeazụ a e nwere ọtụtụ famịlị nwere low battery na dayo village e nwere ọtụtụ ndị mmadụ nwere low battery na dayo village eku n'otu iko mmiri echu osimiri nwanne kụnye nya bụ onye ahụ ya bụ imeri nya bụ onyinye amara nwanne o mee ya appreciate oke na-egi afa ga-abanye na prayer point ya ekuna otu iko mmiri wee osimiri nwanne mmadụ chọba onye ga-abụ inye nya bụ onyinye amara ọ e, ọmalụ na ife ziri ike marụ n'eziokwu eziokwu dị value of ihe ahụ nyere ihe enye na ndị ga-abụ inye ya e eburu ya dọkpuo n'ime ụlọ ọnọrọ ebe afọ gbaa ụtụ ọnọrọ ebe afọ mee spy nwanne chọba ndị nwe elu batrị chọba ndị nwe elu batrị na dayo village nwanne mgbe ị ga-eme onyinye amara nke gị mgbe ị ga-eke nyabụ gift nke gị mgbe ị ga-enye one or two person nyabụ gift nwanne na nke ibeazụ a dịka ọnwa anyị nọ bụ ọnwa eji enye onyinye amara dị iche iche ọnwa anyị nọ bụ ọnwa eji echeta ndị ihe siri ike nwanne mmadụ chọba ndị nwere batrị chọba ndị e nwere batrị enwere ndị batrị ha fọwa mba enwere ndị egburu dia e enwere e ndị egburu ndị ga-enye ha nwanne nye onyinye amara na ndị ga-abịa inyesi anya ma onyinye amara nwanne afa ga-aba na dia peya point nwanne ọ dị mkpa ọ dị mkpa ọ dị mkpa enwere ọtụtụ ndị egburu dia wina ọ dị ezigbote mkpa nwanne mmadụ ekenekwa m unu